ndị kọrent nke abụọ isi nke ise n'ihi na anyị matara na a sị na a kwaturu ụlọ nke ụwa bụ ụlọ ikwu anyị anyị were ụlọ ewuru nke sitere na Chineke ụlọ a na-ejighị aka wu dị ebighị ebi n'eluigwe n'ihi na anyị na-asụ ude n'ime ụlọ nke a ezie ebe ọ na-agụsi anyị ike ka e were ebe obibi anyị nke sitere n'eluigwe yikwasị anyị n'elu ya ebe ọ bụ na a ga-ahụ anyị ndị eyiworo ihe ndị na-agbaghị ọtọ n'ihi na anyị bụ ndị nọ n'ụlọ ikwu a anyị na-asụ Ude ezie ebe ọ na-ayigbu anyị n'ihi na anyị achọghị ka eyipụ anyị ya kama ka eyikwasị anyị ihe n'elu ya ka ndụ wee lodaa ihe pụrụ ịnwụ anwụ ma onye lụpụtara anyị ka e wee mee otu ihe a bụ Chineke onye nyere anyị mmụọ nsọ bụ ihe anyị ji mara na a ga-emezuru anyị ya ya mere anyị na-enwe obi ike mgbe niile matakwa na mgbe anyị nọ n'ụlọ na-arụ anyị anyị anọghị n'ụlọ n'ebe onye nwe anyị nọ n'ihi na anyị sitere n'okwukwe na-ejegharị ọ bụghị n'ọhụhụ ụzọ anyị na-enwe obi ike ka m kwuru ọ dịkwa ya ezi mma karị ka anyị ghara ịnọ n'ụlọ na-arụ anyị ka anyị nọkwa n'ụlọ n'ebe onye nwe anyị nọ n'ihi nke anyị na-ejisikwa ike ka anyị wee bụrụ ndị dị ya ezi ụtọ ma anyị nọ n'ụlọ ma ọ bụ na anyị anọghị n'ụlọ n'ihi na aghaghị ime ka anyị niile pụta ìhè n'iru oche ikpe Kraịst ka anyị niile n'otu n'otu wee naghachi ihe esitere n'arụ mee dịka ihe onye ọbụla mere si dị ma ọ bụ ezi ihe bụ ihe na-adịghị mma ya mere ebe anyị matara egwu onye nwe anyị anyị na-eme ka mmadụ kwenye ma emewo ka anyị pụta ìhè nye Chineke ana m atụkwasịkwa obi na emewo ka anyị pụtakwa ìhè n'ime akọnuche unu anyị adịghị eme ọzọ ka unu mara anyị kama anyị na-ekwu dịka ndị na-enye unu ohere ịnya isi n'ihi anyị ka unu wee wee ihe ịza ndị na-anya isi n'ihe a na-ahụ anya ọ bụghịkwa n'obi n'ihi na a sị na anyị bụrụ ndị anya na-adịghị mma ọ bụ n'ebe Chineke nọ a sịkwa na anyị were uche zuru oke ọ bụ n'ebe unu nọ n'ihi na ịhụnanya Kraịst na-erugide anyị ebe anyị na-atụle nke a na otu onye nwụrụ n'ọnọdụ mmadụ niile ya mere mmadụ niile nwụrụ ọ nwụkwara n'ọnọdụ mmadụ niile ka ndị dị ndụ wee ghara ịdịrị onwe ha ndụ ọzọ kama ka ha dịrị onye ahụ ndụ bụ onye nwụrụ n'ọnọdụ ha emekwa ka o si n'ọnwụ bilie ya mere anyị onwe anyị amataghị onye ọbụla site n'ugbu a dị ka anụ arụ na-amata ọbụna sị na anyị amawo kraịst dị ka anụ arụ maara ma ugbu a anyị amaghị ya ọzọ otu a ya mere ọ bụrụ na onye ọbụla dị n'ime kraịst ọ bụ onye kere ọhụụ ihe ochie a gasịwo lee ha aghụghọ ihe ọhụụ ma ihe niile sitere na chineke onye sitere n'aka kraịst mee ka anyị na ya onwe ya dị n'otu o wee nye anyị ije ozi nke ime ka adị n'otu ahụ nke bụ na chineke nọrịghị n'ime kraịst na-eme ka ya onwe ya n'ụwa dị n'otu na-agụghị ndahie niile ha megide ha ọ debekwara n'ime anyị okwu nke ime ka adị n'otu ahụ ya mere anyị bụ ndị ụkọ n'ọnọdụ kraịst dịka a ga-asị na chineke na-arịọ arịrịọ site n'aka anyị anyị nọ n'ọnọdụ kraịst na-arịọ unu meenụ ka unu na chineke dị n'otu onye ahụ nke na-amaghị mmehie ka o mere ka ọ bụrụ mmehie n'ọnọdụ anyị ka anyị onwe anyị wee ghọọ ezi omume chineke n'ime ya